ndị igbo be anyị ana m ekene ụnụ aha m brọda Paul Chigbo daalụ na ụmụnne m ndị ọma ọ ga-adịrị mma a sị m ka m bịa nye unu okpe ekene pụrụ iche wee kọọrọ ụnụ nke na-emenụ maka ọtụtụ mmadụ ajụọ na biko adịgbo adịgbo adịgbo ebe a ka nnọfụ na enwe ndị chineke fụrụ n'anya enwe ndị chukwu dero na ha ma anwụ ọnwụ ike nwanne anyị nwaanyị ekene ụnụ n'ụzọ pụrụ iche a sị ka nkọrọ unu iji ada igbo so ofe a ife a bụ nwanne anyị nwanyị a na-akpọ Mrs. Juliet Anozie na-arụ na Dream FM redio na Enugu. na Ọktoba 2022 ka nwanne anyị nwaanyị pụrụ njem maka na o nwee kidney problem onye ka ebia wee bịa na India o wee nụrụ na India ọ bụrụ na ọbara agbakọrọ ya n'ahụ n'ụlọ ọgwụ dị na naijiria ebe a na enwere antibody ada ya ọnụ agwụ na ego kwuru ego eji wee zọba ndụ nwanne anyị nwaanyị esi from antibody for more than 678 months ededuzugide ya megide ife a na-akpọ plasma 4.5 million ka a na-eme ofu emegide ya megide ya megide ya wee tụgide antibody ya maka ọ bụrụ na etinye that kidney ogbuo ya emegide ife chineke wee megide ife ọ na-akụrụ ọnụ ofu ahụ o wee pụchasịa na okpeke na ọ ka ya ebunye unu na nkenke okwu a na-ekwu bụ na ewepụ unu aka dị na-ekwu okwu akwamozu nwanne anyị nwaanyị mana onye chukwu sị na ọ ya adịghị adị ọkwa mmadụ ka eji aka ahụ mmadụ ka eji aka ọkwa unu ka m na-ayọ chineke ya wezugara unu ife ọbụla bụ ife mkpọbi ụkwụ ife ọna bụ ndịadịa na ọnwa ike ya wepụrụ unu ya nwanne anyị nwaanyị adịgo mma ego unu weta ka chineke ji wee rụọ ọrụ ebube e wee mee ya sọjiri ka a nụchara ọgụ azọ ndụ ya mkpụrụ ụbọchị one ma one a eji wee mee ya sojiri ka ọ banyere koma ka ụnụ ụfụ na ọnwụ bịa kụọ aka n'ụzọ kwedochaa ya aka mana ọ chineke na-enye ndụ onye ka emegidere ife osikwa na koma pụta afta 5-6 days e wee mee ya bụ sọjiri kịta nwanne anyị nwaanyị esigo n'ofe nke a bata n'ofe nke ọzọ emeghego new page ọ bụrụgo onye nwere ndụ ọhụrụ chineke ekene dịrị ya test niile a na-eme ha ncha niile na-apụta pozitiv ha ncha niile na-adị mma a na-enwe improvement every onye ka nsị ka m bịa kene unu ka unu wee nukwuo onu ya wee na-ayọzi maka na emechaa sọjiri ya wee bịa gbatara ụlọ ọsọ enyemaka na ekwesị inwe follow up ọ follow up a ka eme nweta 1 point something million eji wee na-egosi ma ọgwụ a ga-eji wee maintain ya for about 3 weeks to 1 month tupu o wee nataba ego ọgwụ ahụ ezugo ọfọzie ego onye shọtin yọrọ unu 4.3 million plus ọsọ ọsọ ya ka ọ fọ ya na ego flight ya na nwa ya nwoke ya eji wee nataba maka onye nwa dujeri ya ebe ahụ ama m na anyị pụrụ ime ya anyị ama arapụ ya n'ụzọ menyụnarị ya ọkụ biko ụmụnne m ana m ayọ ọchukwu ma nke onye na-eme unu ya anụ onu ya mana biko ka ọha na otu ọbụla osi dị ka ọ ghara abụna na emere ya haphazard maka ọ dị stranded ebe ahụ ịma na onye họrọ ya aka na-akwụkwọ ụgwọ ụnụ ụgwọ ụnụ a na-akwa bụrụ obere ife just one month ọ bụrụ obere ego ọkwa 200 just one month so ọ bụrụ na ọ nọ karịa nke a na-echukwa ya bụ kidi na-etinyere ya ịmasị na ego ọ na-akwụzi ebe a maọbụ ego ya eji n'ụgwọ akarịkwazie nke anyị na-ana kịta ife ọ chọdebere nkịta bụ 4.3 plus ya na ego flight ya na nwa ya nwoke ama m na onwe ndị zuru imeri ya ya ma ọ bụ na ego gbara ya flight biko akaụntụ nọmba ya onwe ife ọna ị nwere itinye na ya ana m anwụ oke m onwere mgbe ọbụla a na-etinye ego m ada etinye kama ọ bụrụ onye ọ nọ na-apụta n'iru akwụkwọ ekwu ọsọ chukwu ma nke anyị ncha niile na-eme biko otu ọbụla ọha na ka anyị nwee ike kpọnata nwanne anyị nwaanyị maka na agụ ofu ewee gụọ ịbụọ ndị o ji ejikarị mana ọ na-eme onye nke a ọ nata maka emechaa ya ọtọ ebe ahụ ịma na ife anyị na-emeruba ha n'isi biko ana ya na ụmụnne m ka anyị nyanụ nwanne anyị nwaanyị aka ayọm unu si ego ahụ unu ya enye ya n'ọnwụ were ya bịa na ndụ ego ahụ ji wee bịara ya mgbaru biko were ya wee zọọ ya ndụ anyị wee gee ntị wee mee ya chineke ya gosi anyị ncha niile biko ife ọna i were tiri nwanne anyị nwaanyị ada igbo na ife ọ fọrọ kịta bụ ego flight ọkwa anyị nwabido ya maka elechara ife niile wee zọba ndụ a na-ebi ego hia na ndị ada ele ndụ n'ahịa ọ na a ele n'ahịa ewere ego aje gote ọzọ hapụzie nke a bụrụ feli yuz mana ada ele ndụ n'ahịa ọzọ ka a zọrọ ya anyị na ọnwụ na-azọ ndụ ya chineke aka ya na onunwa ka o ji wee lụọ ọrụ biko ụmụnne m o nwee ka ọha gị biko were kwado nwanne ya nwaanyị ka ọha na-ewetara onwe ya 1000 bụ ego 500 bụ ego 10000 bụ ego 1 million bụ ego ọ n'obi ka ọ na-esi ọ bụrụ na-enwe ka ka e eji enye kama na ọ na-esi n'obi ka onye nwaanyị gozie ka ị na-eme nke a ngwa nụrụ na onu ya aha m broda Paul chigbu ka emesịa nụ ana m ekele gị onye ọma na-ege m ntị ebe ọbụla isi wee na-ege m ntị ana m asị ka ihe ọma merụ gị aha m bụ Juliet anọzie Adigbo ana m ekele ndị gos Agenda Production na mbọ ha na-agba na-ekelekwa ụmụnne anyị niile bụ ndị nyela anyị aka site na platfọm gos Agenda Production abụ m nwanne unu nwaanyị bụ onye ọya kidney dakwasara unu wee gbaa mbọ mbọ ahụ unu gbara metakwara mkpụrụ nnukwu mkpụrụ ka ọ metara ya bụ sọjiri anyị emegi ya mana ndị helt kee provaida ebe a shọtire anyị iji wee hụ na emere dat sọjiri maka na ego atụtara ezuchahụ ya bụ na ana m ekele unu nke ukwuu wee na-arịọ unu arịrịọ si biko ka unu nyela anyị aka ka anyị nwee ike wee kwụọ ụgwọ ama n'ụlọ ọgwụ ya bụ ego ahụ eji wee naanị shọtii n'ụlọ ọgwụ ka enwe ike wee kwụpụ ụtọpụ ya bụ ego ya 4 milion 350,000 biko arịrịọ ka nna arịọ biko ka ebe ọ bụla unu si wepụta ka chineke n'ụlọ unu mmaji kwuru mmaji ka ọrịa dịka ọrịa ka unu ghara ịfụtụ ya na ndụ unu ekele m unu daalụ